Mark isi nke iteghete o wee sị ha n'ezie asị m unu na n'etiti ndị guzoro nso ụfọdụ dị n'ebe a ndị na-agaghị edetu ọnwụ ire ma ọlị ruo mgbe ha ga-ahụ ala eze Chineke ka ọ bịaworo n'ike mgbe ụbọchị isii gasịrị Jisọs chịrị Pita na James na Jọn tinyere onwe ya okuru ha rigo n'ugwu dị elu wee pụọ iche naanị ha o wee nwoghaa n'iru ha uwe ya niile wee na-enwupụ na-acha oke ụcha dịka onye ọbụla nke na-eme ka akwa dị ọcha n'ụwa na-apụghị ime ka ha dị ọcha e wee mee ka ha hụ Elaịja na Moses ha na Jisọs na-ekwurịtakwa okwu Pita wee zaa, sị Jisọs Rabai ọ dị mma ka anyị nọ n'ebe a ka anyị maakwa ụlọ ikwu atọ ka otu dịrị gị ka otu dịkwara Moses ka otu dịkwara Elija n'ihi na ọ maghị ihe ọ ga-aza n'ihi na ha na-atụ oke egwu igwe ojii wee bịa kpuchie ha olu wee si n'igwe ojii ahụ pụta onye a gbabara m n'anya ruo n'okwu ya na mberede mgbe ha lere anya gburugburu ha ahụghị onye ọbụla ọzọ ma ọ bụghị naanị Jisọs ya na ha mgbe ha si n'ugwu ahụ na-arịda o wee gwasie ha ike ka ha ghara ịkọrọ onye ọbụla ihe ha hụrụ rịị ma ọ bụghị mgbe nwa nke mmadụ ga-esiwori na ndị nwụrụ anwụ bilie ha wee jide okwu ahụ na-ajụrịta onwe ha ihe isi na ndị nwụrụ anwụ bilie bụ ha wee jụọ ya sị ndị ode akwụkwọ si aṅa na elija aghaghị ibu ụzọ bịa o wee sị ha ọ bụ ezie na elija bụ ụzọ bịa na-emekwa ka ihe niile dị ka ha dị na mbụ esiwokwa aṅa ede okwu a banyere nwa nke mmadụ na akwụkwọ nsọ na ọ ahụ ọtụtụ ahụhụ emekwa ya ihe efu Maasị asị m unu na Ịlaịja abịawo ha mekwara ya ka ihe ha chọrọ ra dịka e deworo okwu banyere ya n'akwụkwọ nsọ mgbe ha bịakutere ndị na-eso ụzọ ya ha wee hụ oke igwe mmadụ ka ha nọ ha gburugburu Ahụkwa ndị ode akwụkwọ ka ha na-ajụ ha ajụjụ ngwa ngwa ibubo wee nwụọ igwe mmadụ ahụ niile si ike n'arụ mgbe ha hụrụ ya ha wee gbakuru ya kelee ya o wee jụọ ha sị ajụjụ gịnị ka unu na-ajụ ha otu nwoke wee si n'igwe mmadụ ahụ za ya sị onye ozizi ekutara anyị nwa m nwoke nke nwere mmụọ na-adịghị ekwu okwu ebe ọ bụla o jidere ya o wee tie ya n'ala ọ na-asụkwa ụfụfụ n'ọnụ na-atakwa ikikere eze na-atakwa arụ wee gwa ndị na-eso ụzọ gị ka ha chụpụ ya ma ha enweghị ike o wee zaa ha sị ọgbọ na-enweghị okwukwe ruo ole mgbe ka mụ na unu ga-anọ ruo ole mgbe ka m ga-anagide unu unu kụtara m ya ha wee kuru ya bịakute ya mgbe ọ hụrụ ya ngwa ngwa mmụọ ahụ wee sesie ya ike o wee daa n'ala na-atụrụ na-asụkwa ụfụfụ o wee jụọ nna ya sị o ruru ole mgbe ihe a mịwụrụ ya o wee sị site na nwata ọtụtụ mgbe ọ tụbakwara ya n'ọkụ na n'ime mmiri ịla ya n'iyi ma ọ bụrụ na ị pụrụ ime ihe nwee ọmịiko na arụ anyị nyere anyị aka ma Jizọs sịrị ya ọ bụrụ na ị pụrụ onye nke kwere pụrụ ime ihe niile ngwa ngwa nna nwatakịrị ahụ tiri mkpu sị ekwe m yere ekweghị ekwe m aka ma mgbe Jizọs hụrụ na igwe mmadụ na-agbakọta ọ baara mmụọ ahụ na-adịghị ọcha mba sị ya gị mmụọ na-adịghị ekwu okwu na nke ntị chịrị mụ onwe m na-enye gị iwu si n'ime ya pụta abakwala n'ime ya ọzọ mgbe o tisiri mkpu sesikwa ya ike wee pụta nwa ahụ wee dị ka ozu ya mere ndị ka n'ime ha asị ọ nwụrụwa ma jisọs jidere ya n'aka kpalie ya elu o wee bilie mgbe ọ batara n'ụlọ ha ndị na-eso ụzọ ya wee jụọ ya iche sị gịnị mere anyị onwe anyị apụghị ịchụpụ mmụọ ahụ o wee sị ha aha mụ nke a apụghị ịpụta site n'ihe ọbụla ma ọ bụghị site n'ekpere ha wee si n'ebe ahụ pụọ gabiga n'etiti Galili ọ chọghịkwa ka onye ọbụla mara n'ihi na ọ na-ezi ndị na-eso ụzọ ihe sị ha aha na-arara nwa nke mmadụ nye n'aka mmadụ ha ga-egbukwe ya mgbe e gbusiri ya ọ ga-esi n'ọnwụ bilie mgbe ụbọchị atọ gasịrị ma ha aghọtaghị okwu ahụ ha na-atụkwa egwu ịjụ ya ha wee bịaruo kapanọm mgbe ọ nọ n'ụlọ ha o wee jụọ ha sị gịnị ka unu na-ekwurịta n'ụzọ ma ha kpuchiri ọnụ ha n'ihi na ha na-arụrịta ụka n'ụzọ onye ka ibe ya n'etiti ha o wee nọdụ ala kpọọ ndị ozi iri na abụọ ahụ o wee sị ha ọ bụrụ na onye ọbụla na-achọ ka ọ bụrụ onye isi ọ ga-abụ onye ikpeazụ n'etiti unu niile na onye na-ejere unu niile ozi o wee kuru nwatakịrị debe ya n'etiti ha mgbe o kusiri ya n'aka ya ọ sị ha onye ọbụla nke ga-anara otu n'ime ụmụntakịrị dị otu a n'aha m nke ọma ọ bụ mụ onwe m ka ọ na-anara nke ọma onye ọbụla nke na-anarakwa mụ onwe m nke ọma ọ bụghị mụ ka ọ na-anara nke ọma kama ọ bụ onye zitere m Jọn sịrị ya onye ozizi anyị hụrụ otu onye ka ọ na-achụpụ ndị mmụọ ọjọọ n'aha gị anyị wee gbochie ya n'ihi na ọ dịghị eso anyị ma Jisọs sịrị unu egbochila ya n'ihi na ọ dịghị onye ọbụla nke ga-arụ ọrụ dị ike n'aha m nke ga-apụ ikwujọ m ọsọ ọsọ n'ihi na onye na-adịghị emegide anyị dịrị anyị n'ihi na onye ọbụla nke ga-ekuru otu iko mmiri nye unu ṅụa n'ihi na unu bụ ndị nke Kraịst n'ezie asị m unu na ọ gaghị etufu ụgwọ ọrụ ya ma ọlị ọzọ onye ọbụla nke ga-eme otu n'ime ndị nta ndị a ndị kwerenụ ka ọ maa n'ọnya ọ ga-aka ya mma ma e were nkume igwe nri nke ịnyịnya ibu na-adọkpụgharị kwụba ya n'olu tụba ya n'oke osimiri ọzọ ọ bụrụ na aka gị eme gị ka ị maa n'ọnya bipụ ya ọ dị gị mma ịba na ndụ n'ọlụsị karịa inwe aka gị abụọ baa n'ọkụ ala mmụọ n'ọkụ anyụghị anyụ ebe ikpuru ha na-adịghị anwụ ọkụ ha adịghị anyụkwa anyụ ọ bụrụkwa na okwu gị eme gị ka ị maa n'ọnya bipụ ya ọ dị gị mma ịba na ndụ na ngwụrọ karịa inwe ụkwụ gị abụọ atụba gị n'ọkụ ala mmụọ ebe ikporo ha na-adịghị anwụ ọkụ ha adịghị anyụkwa anyụ ọ bụrụkwa na anya gị eme gị ka ị maa n'ọnya tụpụ ya ọ dị gị mma ịba n'ala eze Chineke na-enwe otu anya karị inwe anya abụọ atụba gị n'ọkụ ala mmụọ ebe ikpuru nke na-eri ha na-adịghị anwụ ọkụ anyụghịkwa anyụ n'ihi na a ga-eji ọkụ gbaa onye ọbụla nnu nnu dị mma ma ọ bụrụ na nnu etufuo ụtọ ya gịnị ka unu ga-eji mee ya ka ọ dị ụtọ nweenụ nnu n'ime unu unu na ibe unu dịkwa n'udo